Ihe iri i kwesịrị ịma maka Saụnd Sultan lara mmụọ n'afọ iri anọ na anọ, abalị iri na otu nke ọnwa Julaị, afọ puku abụọ na iri abụọ na otu.